Ndị nkuzi mụ onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ maazị Ejikeme Ọbasi maazị Kanayo Odeluga na ụkọchukwu Austin Ọkigbo anyị ezugo Kairo eri udene ya mere anyị ga atọtụ ngịga ee na ihe anyị ga-akparịta na ya n'ụbọchị taata ga-agakwa dịka anyị si akpa oge ọbụla ihe gbasatara ndị Igbo na ebe ndị Igbo bi ọkachasị na mba ahụ a na-akpọ Naijiria anyị ga-ebido na nke na-eme n'ụbọchị ka a na-akpọ ndị ungond nomen ma ọ bụ ụfọdụ chikpọ ha n'afọ ọzọ akpọ ha unknown gunmen ọ dịka ọ na-amarọ ndị ha bụ ihe anyị ji akpa maka ya abụrụ na ya ekwubere maka ha rinne ma ọ bụ na o nwere ihe ha na-alụ iche

nọ ịlụtụrụ ndị be anyị aka etu anyị nwasị wee chee ihe ndị a na-eme ihe dị njọ na ya na ndị anyị che ha bụ anyị ga-aga n'iru ịkpa nke ahụ n'oge na-eteghị aka ihe ọzọ anyị ga-anebanyekwa anya bụ ihe gbasatara nri na nchekwa obodo etu o si metụta ihe gbasatara nri maka na akụkọ anyị na-anụ bụ etu ọtụtụ ndị bi n'ugwu na ndị na-achị achị si emeso ndị be anyị ọkacha ndị bi n'ọwụwa anyanwụ na mgbada Naijiria mgbada ugwu Naijiria ihe gbasatara ihe ihe oriri maka na akụkọ a na-akọ maka moto na uh, ụgbọala ndị bụ ihe mebiri ihe bụrụ ndị mmadụ etu ndị mmadụ si wee wee gosi iwe ha ndị ugwu were ya nọọ ha ka a na-emegbu mana ọ bụrụ na mgbe e nyochaziri ya bụ ihe ọ bụrụ na o nweghị dị ihe mkpata ihe metụtara ndị si ugwu Awụsa dị na ya ọ ihe ndị a niile ka anyị ga-etinye ọnụ n'ime ha aga m etinye ya n'aka onye ndu anyị bụ uh, ụkọchukwu Austin Ọkigbo ka o duru anyị wee gara ụkọchukwu aka ụkọchukwu ndewo um, ndị na-ege anyị ntị hụ na hụ na mkpọtụ anyị na-achọ ime taa bụ ileba anya ihe abụọ ndị a maazị ụka ụkọchukwu rụtụrụ aka bụkwa ihe ndị anyị nọ na-ekwu okwu ya kemgbe ọnwa gara aga maọbụ afọ gara aga mgbe anyị na-eleba anya anyị bidoro ịkpa nkata ihe gbasara nchekwa obodo nke ndị ndị na-asụ oyibo na-akpọ nashọnal sekuriti ọkacha ihe gbasara nchekwa obodo na otu o si metụta anyị bụ ndị Igbo na ndị bi n'ọtụtụ na ndị ọzọ bi n'ọwụwa anyanwụ Naijiria nke mbụ anyị chọrọ iwere na mbido nkata anyị taa wụ ozi a pụtaranụ anyị hụrụ na ndị ọchịagha ndị agha Naijiria jidere mmadụ ihe ruru iri asaa ndị nọ n'ụgbọ amamiwagon ebe e buru ihe ndị solid mineral ọ bụrụ na ile anya n'ihe ndị a na-akpọ solid minerals eji ha bụ agatin na ihe ndị ọzọ elezikwa ndị ha anya lebazie ha anya maka ndị gụrụ sayensị ọkacha ndị gụrụ ihe gbasara injiniarịn kemịkal injiniarịn ọnụ hmm. ga-aghọta na ihe ndị ahụ ụkwa ihe ndị e nwere ike iji rụọ ihe a na-akpọ improvised explosive devices n'elu ha ha bụghị na-aga ozugbo ha eburu ha na-aga n'ọwụwa anyanwụ Naijiria oge ejidere ha jụọ ha ebee ka unu na-eje ha sị na ha na-aga Imo steeti gịnị ka unu na-eje ime n'Imo steeti na ha na-eje ịgba ịrụ ọrụ ọgba tum ndị n'aka ọwụ na-anụghị ihe na-eme n'Imo steeti na ihe gbasara ndị mmadụ na otu ihe si agaga a sị na ha nọ na ha ma na ha nọ ihe a na-ajụ ihe a <laughs> ihe a kwesịrị ịwụ ihe ịkwesịrị ịchụ mmadụ ụra onye ọbụla bụ onye bi n'ala Igbo na onye ọbụla bi n'ọwụwa anyanwụ Naijiria o kwesịrị ịchụgo ụra n'ihi na ọ bụrụ na unu anya o nwere n'oge gara aga oge anyị dị na-akpa nkata ihe gbasara nchekwa obodo na otu o si metụta mpaghara ọwụwa anyanwụ Naijiria oge anyị kwuru okwu ihe gbasara security intelligence analysis gosiri na ndị agha Naijiria onye wụ onye isi chief of army staff Buratai who himself wụ onye so na military intelligence bidoro kemgbe afọ 2018 ihibe ihe a na-akpọ slipa sel tek iPod, na mpaghara ọwụwa anyanwụ ka e nwee ike kpọọ nwa nkịta aha ọjọọ nwezi ohere gbupụ ya ya ka okwu a siri dịrị dịka anyị siri hụ tosipụta na chanels telivishọn? o doola anya anya na ka ihe a na-eme maazị onye bụ onye isi onye kwesịrị eh, onye aka na-achị Naijiria maazị Buhari na-agwa anyị na ọ ga-akụziri ndị Igbo the lesson of their lives. He will speak to them in the language they understand. N'agbanyeghị na na ma naanị echi maọbụ nwanne ụnyaahụ gara aga ka anyị na-anụ akụkọ na ndị unknown kwa mara ka a na-ekwu nwekwu unknown gunmen ọ mee na ọwụwa anyanwụ ebo ya ndị IPOB ebo ya ndị ESN e mana o mee na ugwu Awụsa na mpaghara ugwu na ọdịda anyanwụ akpọkwa ha unknown gunmen anyị na-ajụzi unknown a na-ajụrụ ebe niile awụ ndị ole naanị ebe anyị na-akpọ ha aha manye ha tinye ha aha anyị na-amaghị ndị ha si na ESN na iPod. na ha jere na Kebbi steeti na eketereka ọbụla n'ehihie ebe onye ọbụla kwesịrị ịmụ anya baa n'ụlọ akwụkwọ kụrụ ụmụ akwụkwọ ndị nri anya ihe karịrị mmadụ iri asaa ruo taa enwebe onye hụrụ ha anyị chọrọ ka anyị leba anya ihe a maka na onye na-amaghị ebe mmiri siri mawa ya ọkọọ ya ọ gaghị akọ ya ka ọ dị ugbu a anyị anụna na ndị kaka gọvanọ na-achị Imo eh, ah, mpaghara ọwụwa anyanwụ enweghị n'ọgbakọ n'oge gara aga ihe dịka izu gara aga ha na ndị ha si na-awụ ndị stakeholders ileba anya ihe gbasara nchekwa obodo ma ihe niile a na-eme kemgbe a gwara anyị na ejidere ụmụ okorobịa disable-bodied men iri asaa anyanụbeghị anụbeghị mkpọtụ prezidenti onye na-ekwu otu ọ ga-esi kụziere ndị Igbo ihe ọkụ ji ntị eme mhm. anyanụbeghị mkpọtụ gọvanọ Imo steeti o kwubeghị okwu gwa anyị ihe o chere banyere ihe a mmadụ ụmụ okorobịa ndị e chitere si na ha na-abịa Imo steeti ịgbanye na-aga maazị Ejike nwere ike tụnyere anyị okwu ọnụ ndewo ụkọchukwu e, e, ọ machiri m otu isi dewe nnọọ na onye ọbụla anya nsogbu nọ n'ala Igbo taa ịma ile mgbe mgbe a na-achọ ịchụtụ the Shah of Iran mgbe ndị enwere mgbe e na-eme ọgba aghara na Iran ya wụrụ ndị ee eh, Secret Service obodo a gara kwụọ mmadụ ụgwọ bunye ha egbe dị ha mewe mkpọtụ mewe mkpọtụ ka akwatuo gọọmenti ọtụtụ mpaghara obodo dị iche iche otu a ka esi akwatu gọọmenti ịkpọrọ ndị amakekwu bunye ha egbe jie ha ojii onye ebute ọgba aghara Eche m ọkwa otu ihe ahụ ka ndị a mụta were na-abịa ile anya dịka isi kwu mgbe e mere ensa asị mmadụ niile nọrọ n'ụlọ okorobịa ma ọbịa pụtara eji ahụ na ndị uwe ojii apịaghị ụtarị agbagbuo gị agbagbuo n'oge ahụ ọtụtụ akụkọ ọbịara mgbe ị ga-enwude ụgbọala trela dị ugwu Awụsa kporo okorobịa okorobịa okorobịa okorobịa kpojuo ele nga ha na-aga nke a enwudele ndị a n'oge kịta imo na-agba ọkụ ka mmadụ ga-aga dị na ọ na-aga ịnya ọkada onye nụrụ akụkọ ahụ ma nọghachị dịka isi kwu onye wu onye isi Imo steeti wụkwanye nwa ji aka ya ga-akpọ ndị ọchịagha dị ha bata ka emezie obodo nke ị hụkwara ndị uwe ojii nwutere akpọọ ha aha bịanụ ka anyị ihe mere ha ụmụ okorobịa ahụ gịnị mere ha ole ndị ha wụ onye e, onye isi ndị uwe ojii e, a gara gbagbuo ele a zubatara n'Imo n'ala airport e, egudo gbagbuo ọbara ya akọbe ọ gbapụtala si na IPOB gburu ya ya kọrọ naanị ndị wu ndị a agha riri okorobịa agha be dị njọ agha be dị njọ agha be dị njọ agha obodo kwe dị njọ agha naijiria kwe dị njọ agha Iburu onye na-ezi ize gị zeere agha agha na-erikwa okenye na-eri ụmụaka agha na-eri okorobịa na-erikwa agbọghọ ibe ege m ntị n'onu ihe nọkwanụ na ya bụ o doole onye ọbụla wu onye Igbo anya na ọgụ anyị na-alụ a na-alụ ya nke a na-ahụ anya a na-alụkwa nke na-enweghị onye na-ahụ anya mm-hmm. ọya wụ na anyị niile kwesịrị ịdị nchekwa ọya ka m ji na-ekwu na-ekwuchikwa ike ọya eziokwu anyị gbasokwa ekwu ya na otu Nnamdị Kano si atụ ha ile anya ọwụghị ụzọ kacha mma ma ọwụhụ Nnamdị Kanụ bụ nsogbu anyị Nnamdị bụ nsogbu anyị ọ ya o nwere ike iso na ndị kpara nkụ ahụhụ ngwere ji bịara anyị holide mana ihe ka nte abakwutela n'ọnụ nte mm-hmm. ọ ya wụ na e ga-eji nwayọọ mara otu e ga-eji meji ihe a n'ihi na a na-ese ya elu elu a na-ese ya elu elu nsogbu dị echi mbụ ka ị hụrụ na ekiti ehihie ihe dịka elekere Eh, itoolu ma iri way na eh, Lọkpanda ka ndị mmadụ pụtara kwụsị moto chere ndị mmadụ jikpuo n'ime ọhịa a hụrụ ha ndị mmadụ hụrụ ha ha ezo ha ezo ọwụkwanahụ ndị Igbo bụ ndị ahụ emechaa asị gị nọ ESN nọ IPO ewere ihe na-ekpuchi ihe na-eme ya wụ mgbe ọ ga-esu ka ọ ghara adịkwala anyị ka ihe mberede n'ihi na ihe wụ eh, agha eyiri eyi ele anya anyị nwachiziri ntị ka m hapụgodi ihe ya bụ ihe anyị nọ na-ekwu kemgbe na-ama mpempe na ndị chere na udo ka dị na nwee ihe na-emenụ o anyị kwuwere ya m na esi na ihe na ọja dị anyị ka onwe ihe na-emenụ n'ihi na anyị anụbeghị unu dum mana kwarapụ kwarapụ na ha adana kemgbe ka ọ na-aga n'ihu ọ naghị edola anyị anya na Naijiria nọ n'agha mhm. na agha anyị na-alụkwana ugbu a ọ bụghị naanị ndị Igbozi ka a na-alụsị a na-alụsịkwa ndị TV na ndị Nupe na ndị ndị ọdịda anyanwụ ma ndị ọzọ ma ndị birom mana o doro anya na ndị wu ndị ka ha mkpa bụ ndị Igbo n'ihi na a ma na ahịa awụ isi isi mmiri na awụrụ na e ebubi emebila ndị Igbo ọ dịzira ha mfere inweta abụrụ ndị ọzọ maazị Odelugo ọ dị m ka ị chọrọ ịtụnye ọnụ n'okwu a biko lebakwara anyị anya kemgbe ihe a na-emenụ ndị a na-ejide gịnị kpatara anya anụbeghị mkpọtụ ma onye isi ala ma onye ndị nke na-achị na mpaghara ma Imo steeti mana steeti ndị ọzọ nọ na mpaghara ọwụwa anyanwụ ebukwa ndị si na ha na ha kpọrọ ọgbakọ ileba anya ihe gbasara nchekwa obodo na mpaghara ọwụwa anyanwụ mana ihe ndị a na-adapụta gosikwara anyị ihe ndị na-eme kemgbe dịka maazị ejikọbasi si kwuo ndị niile ejidere n'oge mbụ n'oge ensas n'oge lọkdaụn ihe gbasara covid ebu n'ụgbọ ụgbọ dangote na-ebubata n'ọwụwa anyanwụ nwebụ onye gwara anyị ebe ha gara kemgbe ahụzi ka anyị bidoro ọnụma ihe gbasara unknown gọọmenti ofu ife bụ ife jikọrọ ife niile ọnụ ife niile a a na-ejide ife niile si na fa na-abịa ma ndị bụ ndị eburo potmanto ma ndị bụ ụgbọ ọgba tum onye ọbụla akpara aka ofu ebe ka na-eje fasina na-eje Imo steeti mụ amụrọ ma ọ bụ mgbe Imo ji wee wurezie etu a ka chi ọfụ <laughs> mana ofu ife ị ga-achọpụta bụ na ọ nwelụ ife mere na bụ Imo steeti maka nọ na-eweta ife ọ nwere ife mere n'Imo steeti mgbe ọ merụ ọtụtụ ndị Igbo aghọtara ya tụmadụ ndị bụ ndị isi ndị eze ndị na-achịkwa obodo na Imo steeti ife gbasalụ etu Hope mma si wee bata n'Imo steeti gosiri na ọ nwere alụ akpalụ ọ nwelụ izu agbalụ o ji bụrụ na ife niile nafe eme kịta bụ n'Imo ka ebe a ka ọ na-eje efilu ị na-asị na onye na-achị obodo Naijiria bụ Buhari na o nwere ife okwu Uchie bịa. ya e, maka na abụghị ife ọbụla na ma o nwere ndị DSS nwee ndị military intelligence nwee ndị polisi ọkwụfa nche bụ ndị ga na-ewetara ya ife gbasalụ ife nzuzo ma nke ife niile gbasalụ ife oyibo na-akpọ intelijensị ọ ya ka a na-abụ n'ikwo n'isi ụtụtụ kwa kwesịrị o nwere National Security Adviser ya bụ onye na-atụrụ ya alụ n'ife gbasalụ ichekwa obodo echu ọ ga na-anụ ife na-emenụ ọ bụrụ na ọ na-anụzi ife na-emenụ denima na ndị niile ọ na-akwụ ụgwọ kafa wee nyere ya aka wee chekwa obodo na ọ na-aga n'ọfụ etu a ka ọ dịkwa gọvanọ gọvanọ kwesịrị ịbụ onye na-echekwa obodo ọ ya bụ the chief security officer na steeti ọbụla ọ na-achị ya bụ na ịjụọ mụ e, bụ Hope Uzodimma ma ife na-aga Buhari ma ife na-emenụ onye bụ kọmishọna polisi ma ife na-aga na Imo steeti ọ nwere ife ọzọ ọ bụrụ onye kwue taya efuru fa na-ebubata ndị oduchi egbu ee maka na isi na ndị mmadụ bụ ọmụmụ nkọ mme so na ọ nwee ndị ama nwee ndị amarọ ke ndị amazi na n'afọfa kpakpọ ọfa afa kedu ife etufe si gbalụ ndị bụ unknown fa na-ekpuchi iru fa na-ekpuchi isi fa na-eti mmọnwụ fa na-eti ayaka wee pụta na-alụ ọrụ a. mana dịka maazị ọbasi si kwu a na-afụfa anya and ndị be anyị fụfa na asị na ndị a bụ ndị Fulani na ọ bụrụ ụdị ndị be anyị maka na onye ọbụla anyị nwunye ọbụla ma ibie ya bụ na ife Igbo ga-aghọta bụ na Buhari na ndị otu ya e ma ndị Naijiria gọọmenti ma ndị Fulani na awakpogo ala Igbo agwọ nọ n'akịrịka agwọ nọ n'akịrịka mana a sị na anụ gbaa eze. ọsọ agba ya ajọ egbe ee mana ife siri ike n'ime ife a bụ na ndị anyị ji eji ife anyị ndị anyị nava jije nta pasipụ na-asụ ikwu na ọkpa ya dịka ọkpa ele maka na mmadụ dịka ha obu ụzọ dị mma o sokwu na ndị na-akpọ ndị otu Buhari ha bịawa ndị fabia onye afọ si gbara agbasizi asị jụbazi ajụjụ odoye e na-aga ọ bụ ife dị njọ ọ bụ ife dị njọ rinne na olugo etu anụnwa n'ala Igbo ya na nke a na-ekwu na ihe a unknown gunmen ọ pụtara na amarọ ndị bụ ndị unknown gunmen kedu ihe bụ na abịa na uh, Kebbi steeti unknown gunmen ndị kụrụ ụmụ akwụkwọ nke a mere ụnyaahụ unknown gunmen abịa na nọt Northwest ebe a bịara gbuo ọtụtụ ndị mmadụ n'izu gara aga unknown gunmen ị bịaruo na Katuna, unknown gunmen ị bịa na Nasarawa steeti unknown gunmen ebe niile ndị a unknown gunmen enweghị onye na-akpọ ha bandits enweghị onye na-akpọ ha mana abịaruo bịaruo ọnụnụ gọọmenti n'ala Igbo ọ bụrụ IPOP bụrụ ESN olee mgbe a ga-ebido gbanwe anyị ndị bụ ndị ọnụnụ gọọmenti a o nwere na ka anyị kpara nkata ụfọdụ eh, m eh, jụ ajụjụ ebe a sị na ọ bụ IPOP na-agba na-agba eh, ụlọ ndị uwe ojii ọkụ na-egbu ndị sekuriti ejents kedụkwanụ maka ụlọ ndị uwe ojii a gbara ọkụ n'ebe ugwu na mhm. mpaghara Naijiria ndị ọzọ ndị ahụ hapụkwa IPOP. ndị agha na-egbu na-agbagbusi ndị polisi na-agbagbu ndị agha na mpaghara Naijiria ndị ọzọ ndị agha bụkwa IPOB mana a na-akpọkwu ha unknown gunmen gịnị bụ dis gịnị bụ ihe a na-akpọ unknown gunmen maazị oke ama m na oge ị na-ebido okwu a ịtụfuga gị nyefee ya n'aka m ọ nwere otu isiri e, biko tinyekwala ọnụ n'okwu a ka anyị letukwuo ya ka anyị ghọtakwuo ihe a tupu anyị aga na ọwara okwu nke ọzọ anyị chọrọ ịpụta anya ịma na ọ ịkpọ nkịta aja afa tupu itigbuo ya maka na e, e, e, ife dị ife ife nchọrọ ikwugharị bụ na ndị na-eme n'ugwu awụsa ada akpọ ha unknown gọọmenti a na-akpọ ha armed bandit mm-hmm. ha nwere afa nke iche am hmm. bụ ndị na-eje n'ụlọ akwụkwọ tọrọ ụmụazị mmadụ gbafelu gọọmenti enweghị ụbọchị ọ sị ha na ọ ga-agwa ha ife ọkụ ji ntị oke eme ma ọ na-atọrọ ha n'asụsụ ha ga-anụ ọ bụrụ na ekwube ndị nke bụ ụzọ ndị na-aza bụ Boko Haram abụ ụbọchị ọ ha ha agbadata si ebe ha nọ were ọgba tum tum ịdata gbuo mmadụ one sọrọ ha chụọ ndị ha ga-achụ kpụrụ ndị ha ga-akpụrụ gbanaa baa n'ọfịa ebe gọọmenti Maofia si na ha nọ ya na Sambisa o nweghị hmm. ụbọchị a sị ha o oh, anyị ga-egosi ụnụ ife ọkụ ji ntị oke eme ana uh, anyị asụrụ ụnụ n'asụsụ ụnụ ga-aghọta ọ na-agba ome gọọmenti sị na ife mekwa unu na na ndị awụkwanụ n'ọkwa na-agụụ na enwere ego na akwụkwọ na ya na nọọ ife na-afịa ha ọnụ ha wee na-achọzi ife a ga-eme nọọ enye ha ọrụ na nsogbu ana ma ọ bụ asị o oh, na ha chọkwara na ịchụpụ ha ma ọ bụ igbu osisi ha mana ife ọwụ na ngwa agha adịabeghị ịfụkwa nwaanyị dị ime mere nwaanyị mere ya ebere maka nwaanyị dị ime n'ụwa nọ nọkwa n'agha nwaanyị dị ime n'ụwa nọ nọkwa n'agha mmadụ na-abọ anị ha nọkwa n'agha obodo na-abọ anị ha nọkwa e ya nwata afụkwa ọgụ egbere bụ agụ ọgụ agụwa ya onye afụbeghị ahịa bụ ime otiwe ahịa daba ụmụ okorobịa kịta nwa na-akpa ajọ ike okorobịa kịta nwa na-achọ ajọ okwu emesi ike ihe tiwe ahịa daba onye gụwa bọtụlụ otiwe ahịa daba onye dunye mma n'ukwu otibe agha daba agha dakwa n'ụwa nwa anya onye ga-agba agha dakwa n'ụwa nwa orie mbọ mbọ ọ gbachacha o nọmba mana tupu ekwuberi nke ESL ma IPOB inwe ndị na-asị ka ha zọwa obodo ka Nnamdi Kanu na na um, ebe ha kpọchidoro ya na jelu nata ka a sị sị ha ka ọ naba ndị a sị na ha na-achụ ya na ọ nọrọzi na be were ọsọ wolu ngwa agha Naijiria sịkwa na afụrụ agha eji wee nụsa ndị nọ na ọfịa ọgụ hmm. gbadaa na be nna ya si na ha na-achọ agwọ n'anya anyanwụ na Python wee jikwa na-agba egwu ma ọ na o jiri agba emechakwa ha sịkwa na na agụ iyi na-ebe akwa na crocodile smile ka ha na-achọkwazi ka achọ ka ọmụwa amụ ife akwa ndị enwero mgbu agha eji wee nụsa ndị Boko Haram enwere ife agha eji wee jenata ụmụazị akpọchi n'ugwu Awụsa olukwazie ka ndị a na-ebu nyaa ndị a na-egbusisi na-achọ onye ha ga-alapụta n'ala Igbo pụta ha kpọọ ha ongond nomen ma ongond kedu ife ha ji wee wụrụ ambandi n'ebe ndị ọzọ ha gbadata n'ala Igbo gbuo mgbe aha akpọọ ha uh, hedmen ha gbada uh, etiti ndị nke Yoruba gbuo ma ọ middle belt ha wụrụ herdsmen ha gbago hmm. ugwu awụsa mee nke ha akpọ ha ambandit mm-hmm. ambandit bụ ndị a na-eme negotiations ọ bụrụ na ha bịa kpọrọ ụmụ mmadụ ejecha ọkpụrụkpụ ego nye ha e wee rapụ ha kpụrụkwa ọzọ achọkwa kpụrụkwa ego nye ha arapụta mana na mgbada ụzọ be anyị ọ bụ na ọ bụrụ herdsmen mgbe Buhari kwuru okwu izizi ọ na-agwa ndị Igbo ọ sị ọ kara ọrụ ụnụ mma na ụnụ nyere ha na ụnụ hapụrụ ha kpụrụ efi iri gaa ma ọ hapụ ha na ụnụ karịa ụnụ mma na ụnụ nwụrụ anwụ nke ahụ ụlụ ndụmọdụ ya rụzie na nke a ha na-egbu ma ndị uwe ojii na-eje n'ebe a chọrọ ka ha jee akpọọ ha unknown gunmen mana ndị ka anyị malụ dịkwazi na ahụ bụkwazi ndị IPOB na ESN a afa ajọ a na-akpọ nkịta ka e wee gbue maka na ka a na-ekwu ife a dịka isi kwu na Lagos na 2020 Disemba agbara ụlọ agbara barak ndị polisi ọkụ ọ IPOB mere nke ahụ mhm. na Middle Belt ha gbakwalụ nke ndị polisi ọkụ ọ IPOB mere ya ọ bụrụ na ọ bụrụ IPOB mere ndị ahụ ka e ka o si hụla IPOB mere nke dị na na East mana Taraba steeti mana Kebbi steeti mana Nasarawa steeti agbara ụlọ ndị uwe ojii ọkụ egburu ndị uwe ojii mana kemgbe n'ọnwa Maachị na Eprel mana ka kemgbe a na-eme ihe ahụ tupu o na South East o nweboro ka onye isi anapụta kwuo okwu were ụdị ọnụokwu o ji kwu nke eji wee chụpụ ya na Twitter wee kwuo Onwere nwere ụbọchị ọsị ife o ji ewute bụ na ndị na-achọ ịghọtafe ihe a na-achọ ịghọtafe ya ka ọ na-achọ ndị ọ ga anụ sọ ka ọ na-achọ ndị ọ ga-ọ na-asị na IPOB mere ndị ọ na ha marọ mgbe a nụrụ agha ọ IPOB nụrụ agha ọ bụrụ na amụbereghị mgbe ahụ ndị IPOB ọ pụtara na ha ncha niile bụ ndị Igbo ka ọ maka na afa Biafra dị n'ife ha na-aza ife o ji ewute m na ndị a chọrọ ịghọta ihe a na-ewe ya n'ụdị o na-aghọtafere ife ọ na-ekwu ma ọ bụ na anyị chọrọ itinye ife ọzọ n'ife okwu ọ bụ n'ofu aka ka o ji eso ndị niile na-akpa mkpamkpa na obodo ha na-akpọ Naijiria o nwere onye ga-eme nsogbu ọ bụ na etu a ka o si ndị ọzọ ma ọ bụ ị na-anya fụ ife ha megolu mba mba ndị ọzọ ebe ihe na-eme bụ na-etu a ka esi so ha na onwere mgbe e buru Python dance jee Kebbi ma ọ bụrụ ya jee amakọdi ma ọ bụrụ ya jee Ife ma ọ bụ ebe ọ bụrụ na etu a ka ha si eme ya ebe niile a ga-asị oke na-apụnanụ n'etu mana ife dị iche dị n'egbe egbe o dogo anyị anya mana ebe mmụọ ga-achọ ka anyị tinye ọnụ abụrọ dị ife onye isi ala na-eme ma ọ bụ ife ndị agha buo agha bata ala Igbo na-eme n'ọkere ife ndị ebu agha bata na be ha na-eme anyị ga-akwụrụ na-achụ oke ọkụ a na-agba ụlọ anyị ga-akwụrụ na-achụ ife ọzọ maka ka a na-akọ ife a irugwa n'ala Igbo ndị na-achụ ụzọ dị mma ihe na-eme na biya agwago anyị na ya ama ndị na-eme ihe a nọ ndị ya na ya na-azọ ndọrọ ndọrọ mana kelizi ife nwa na-eme karịa ijesi ndị agha Naijiria batakwazi ọ bụrụ ndọrọ ndọrọ ka ụnụ na-azọ n'ịma ndị ọgwụ gịnị kpatara o ji wee bụrụ na etu a ga-esi ya bụ ọrịa ije kpọta ndị mana ha so ga-egbu na ha ga-egbu ka ha bụrụ nsogbu ahụ bata na be anyị kedu ife ndị ọzọ ndị ọnụ na-elu n'okwu na-eme ịma na ọhịa ka ọ ga-abịa mee ụmụazị akpọwa ndị ọwụ intelektual ha na-ekwusa okwu na nwere ihe a na-eme kedu ihe ha kwesịrị ị na-eme kedu ihe ha na-eme kedu ihe na-egosi na ha chọrọ ka ihe dị iche maọbụ ka ihe dị mma kedu ọkarịcha ị na-eje na-asị na ịma ndị na-eme ihe a maọbụ nọọ ndị dị etu a na-eme ya kedu ihe gịwa na-eme iji wee gbochie eh, <laughs> a na-ekwu a na-ajụ kedu ụzọ dị mma ọgbakọ ha nwere ọgbakọ ha nwere na nso nso a asị stakeholders mm-hmm. ama m na ndị gọvanọs na-achị steeti ise dị n'ala Igbo jere ọgbakọ ahụ enwere ndị traditional rulers jere ndị ọchịchị ọdịnala enwere ndị bishọp iso na ya ndị a niile jere ọgbakọ a ụnọ na-anụ mkpọtụ niile a n'ihe a na-emenụ kedu ihe ha na-eme mana ajụjụ anyị na-ajụ kwesịrị iduba anyị n'ihe ọzọ bụ ihe na-enye m na-awa m isi bụ na dịka anyị nọ na-ekwu anyị ekwuola ya ma anya na mpempe ka na-ekwu ya na ọgụ ebido na-arị kamgbe mana dịka maazị Ọbasi siri kwuo ihe awa agha yiri eyi mana Igbo si na agha yiri eyi anaghị eri ngwọrọ mana ka ọ dị ugbu a agha anyị hụrụ na eyiri e ya eyi ọ naghị ada na kparapụ kparapụ kparapụ ọ naghị erule ụnụ ka ọzọ dum anyị ka nọrọ n'ụra na-eme ka ndị na-amaghị ihe na-emenụ onye ọla na-agararụ agara onwe ya ma ndị ọchịchị ọdịnala ma ndị na-achị steeti ma ndị na-edu na-edu ndị mmadụ n'ụzọ nzukọ dị iche iche ma ndị katọlik ma anglikan ma pentikọstal onye ọla ka na-azọ tọrịtịrị ya kama a ga-agbakọta aka leba anya si ihe a eme ya agha anyị ahụla ka onye isi ala bụ maazị Buhari siri kwuo bụ: kpọọ ndị Igbo a dot in a circle nọrọkwazie n'elu Bibụl ya gwa anyị na ndị a kpọrọ ewu dot in a nọ na-agba mbọ ịchụnta ego building businesses all over. Mm-hmm. na ndị Niger Delta ekpele ya nkwa na-enwe ịbanye anya na ndị Igbo aga ga-enwe a ga-enwe ụzọ hụ ohere banye na mmiri no access to the sea iji gosi anyị na mgbe ọ kpọrọ anyị a dot in a circle ihe ahụ a military terminology is a war language onye na-odoghị anya ya doghị anya is a war language ọ igosi anyị na-agbagidela anyị okirikiri na igosi anyị na-agbagidela gị okirikiri maka na ọ bụrụ na ihe a na-akpọ o nwere ya na-akpọ agwa a na-akpọ anaconda operation anaconda ndị mbụ ndị mbụ werela concept of the operation anaconda ndị Amerịka agwa a na-akpọ anaconda ihe ọ na-emewu ihe ọ bụla ọ chọrọ igbu ọ ga-epu ụzọ n'ihi na ọ dị ogologo ọ ga-agbagide gị okirikiri gbaa gị okirikiri gị anụ ahụ ka nọ n'etiti mana ahụ ya emetụbeghị gị ị ka nọ n'etiti ị na-akpa nri chee na onwe ihe na-emenụ ya higide gị mgbe ị chọziri ịpụ maka na tupu gị pụọ gị mgbe ahụ ka ị ga-amazi na na-agbagidela gị okirikiri ọ ya ha na-akpọ ọpration anaconda ọ ya wụ panụ ya wụ dot in ya wụ ike gị ọgba ka ahụ wee otu nke ọzọ bụ ka a na-eke gị ọgba ahụ ka a na-agba mbọ ịhụ na ihe niile ga-enye gị ikikere iji lụọ ọgụ nwere onwe gị mgbe agha ahụ bidoro ị gaghị enweta ya nke mbụ bụ na anyị ahụ na the first experimentation bụ mgbe a lụrụ ọgụ ọgụ Biafra mgbe ejiri e ihe oriri gwa anyị that hunger is an instrument of war ya bụ na ụzọ abụọ ihe na-emenụ ewere nnama chịbatara anyị na-emebisi ihe ndị akụkụ ubi ndị mmadụ na-etinyere ndị mmadụ ụjọ ka ha ghara ije rụọ ọrụ ubi anyị na-ekwu okwu ọrụ ubi chetakwarụ na otu Buhari a na-asị ndị mmadụ unu ejezila na-egbu oge so na na-agụ akwụkwọ na-achọ ọrụ bekee gaa rụwa n'ọrụ ubi mana arụchazi ọrụ ubi ahụ ụmụnna gị chịrị nna ma chịbata bịa n'ihe ubi ahụ rie ya bụ na ihe obumnuche Buhari wụ na ndị Naijiria ga rụọ n'ọrụ ubi ka nna m anyị malu bịa rie ihe nwere ihe ọ ga-eri nke ọzọ abụrụ ihe anyị hụrụ na-eme na ahụrụ gbomgboro buru nnama nwekwa ihe echi nwee aksidenti ndị mmadụ jiri iwe asị na ọwụ a na-eme megide ndị ugwu gwongworo obu ayabas onions asị na a na-eme megide ndị ugwu anọzie n'elu ya ndị ugwu ebido ihe a na-akpọ boycott of onion supply which is another thing ileba anya ihe ahụ food blockade ya wụ onye na-aghọtaghị ihe gbasara food as an implement of war kwesịrị o kwesịrị ido anya anya ugbu a ndị Igbo n'ihi na ọtụtụ oge n'oge gara aga anyị ekwuola okwu ihe gbasara

pasta bọmbụ a na-efe n'elu gbafekwa like this ọtụ ha bọmbụ ọtụkwa bọmbụ ọ na-agba mbọ nke bụ faretia na-agba mbọ pakifọ a na-agba mbọ setima na-agba mbọ maritina na-agba mbọ amadoka ọ na-agba mbọ ụmụ boys ewere egbe na agba ụbọ ụmụ okorobịa ewere ive ị na-ekwu bụ ka anyị bido chụba ewu ojii mgbe efife mgbe anyị nwere efe maka na ndị anyị nafa na-eme fili asaa n'anya malụ ife na-aga ife ga-alụfa mpụ na ya bụ ife kafa ga-ejikwa wee lụso anyị ọgụ inu prezidenti Buhari tụrụ wee sị na agbala ya okirikiri ọ ma ife ọ na-ekwu maka na onye na-ekwu okwu abụrụ sọsọ na ọ bụ prezidenti nọ kama na ọchịagha ka ọ bụ ọ bụrụ onye ndị oyibo na-akpọ demokrat ọ bụrụ politishan nke ụdị nke ọma na ịtụ aka vootu ka eji eme nyanwa na onwe bụ ọchịagha o so na ndị n'ụlọ ọgụ nke federal gọọmenti Naijiria nke Gowon ji wee buso anyị agha jenosaid eji agụụ wee nụ. ya bụ ọgụ eji ike agha agụụ wee nụ ọgụ a eji ịgba agha okirikiri na ụdị na ya fụrọ ebe anyị mpụ anyị esipụ blọked siji warfare ọ ghọtara ya ọfụma ọnya ka o ji si na ịbụ bụ dọg na-atụwa kpọm n'etiti okirikiri na o nwere ebe ijekọ na o nwere ebe Igbo ji azụ eje ọ gwago anyị ya na agbara anyị kirikiri na anyị agwaghịkwu ndị mba mmiri ụmụnna anyị na ha ga-egbochikwa mpụ nke e, ọfụ nke afọ na anyị ama mbagbu na mmiri na ọ nwere ebe anyị ga-esi ka ya gbazi anyị okirikiri ka ya e wee mee ebe ya chọọ ime tụ ụmụnne ya ghọta ya unu na ọ nwere mgbe gara aga fa ji na ama mbute nri mana ọ bụrụ obi ka igbo bi ọ bịa bụrụ na ya ma nkọnwu nri kama na ife anyị negharala anya To na tata bụ gboo ife na-ekwu bụ tata bụ gboo onye ọbụla bido nye ebe ife na ala onye ọbụla na bido malụ nke ọ ga-eme ka o wee nwee ike nye nwa onwe ya nri maka inwe ike ijide ego ya afọ ebe igolo nri etu ya bụ nri fabụ em fajidi anyị nwe na agwa anyị achụta nke anyị ga-eli nke ka mkpa bụ ndị Igbo na-ajụ ndị na-achịkwafa ọ ewepụtara n'ọchịchị nke anọ na ya ndị na-eje House of Assembly ndị na-eje Senate ndị na-eje State House of Assembly a na-ekwuzi okwu gọvanọ ọkwụfa ka a ga na-ajụ ajụjụ ife niile a na-emenụ kafa na-akọwa kafa na-ekwu ọfa kwesịrị ịbụ Igbo ife Igbo ga-eme maka na ọzọ bụ ndị ndu onwere nwere onye ọzọ ndị bụ ndị ụka ndị ụkọchukwu ndị agba eem eh, ndị afịa ndị nne ndị ụmụada ndị otu ọbụla bụ otu nọ n'ala Igbo anyị na-ayị unu ka unu manya ọnụ okwu onye agbazina nkịtị onye atụzina egwu jeenụ jụa gọvanọ jeenu jụa ọnụrebụ jụanụ sinetọ jụanụ onye House of Assembly si ya rep kedu kedu ife na-emenụ bịa gwa anyị okwu n'Igbo kedu ife anyị ga-eme kedu ife etu anyị ga-esi si n'ife apụta maka na atọdola anyị n'onu Buhari na ndị otu atọdogo anyị n'onu anyị na-azụzi onwe anyị nlekịrị ka anyị na-agba kịta ọ ka njọ na ya na anyị na-agba nlekịrị mana ike agwụ Igbo ma anyị saa anya doo anya anyị ga-apụta ife a Maazị Ejike ihe anyị na-ekwu okwu ya <laughs> ọ na-enyekwanụ nsogbu o ndị anyị na-asị ka anyị jụọ ha ajụjụ ihe ha na-eme na ihe a ga-eme ọ dị gị ọ dị gị nnọọ ka ha nwa n'onwe ha ha na-echebere ihe echiche lekwala ihe dị ka Imo steeti ka a ka na-ekwu okwu ya anyị anụbeghị mkpọtụ House of Assembly n'ihe niile a na-eme n'Imo steeti ndị ọgbakọrọ ndị eze ndị ọgbakọ ndị traditional rulers of Imo steeti anyị anụbeghị mkpọtụ ha onye ọla nọ n'ụlọ anyụ naanị onye a na-anụ ọkpọchi ya ugboro ugboro wụ Archbishop Obinna bishọp ndị nke ọzọ ma nke ndị Katọlik ma nke ndị Anglikan ma ọ fọzikwarị ndị pastọ ọka na-achọ onye na-esoro ha si onye ọlala anya onwu tinye ọnụ n'okwu a ịma na enwere otu ihe e, e, dịka anyị na-ekwuru labeling labeling apụtasị gị ndị awụ hezmen Fulani herdsmen ndị awụ IPOB ndị awụ unknown gọọmenti ọchịchị dịkwa ole ndị wụ Igbo lida maka e na-ekwu okwu a na-asị gị Igbo lida <laughs> eledu ndị wu Igbo lida hmm. so n'uche m n'uche m nwoke ọbụla dị ụlọ chi ụmụ ịwụ Igbo leader nwoke ọbụla na-aga mitin ụmụnna iwu Igbo lida nwoke ọbụla na-aga Kristian feloship iwu Igbo hmm. lida ebe ọbụla ị nọ a na-akpọkọwa ụmụ nwoke gị nwee ike ịtụnye ọnụ iso Igbo lida hmm. ya wụra ihe na-eme Igbo na-eme Igbo gị na-atụ onye ọzọ aka bụrụgodo ụzọ lee onwe gị anya anyị ekwuola ihe a tutu oge na-ajụ ekwere m na ilecha asị agwa e, e, e, ogbenye ihe nọ n'ebe ọgaranya o lelechaa ya ya sị na hapụrụ m ka m ha nnọọ ka m nsogbu Igbo chiri ihe ilewekwana ya anya a ga na-ajụ eledebe eche ige ha ma anyị ekwuole ya ibu onye ka ị ga-ebu ha niile ya anyị buo gị otu ihe a ga-ama ama ama mụ na ahụrụ enwere onye e, Federal House I believe na Abuja ewithdraw e e from APC hmm. achụpụla ya ndị nga ha from Kano butere hmm. petition nwoke ọ ọya jiri na ọ wụrụ na ọ dị anyị mkpa ụzọ e ga-esi emeji obodo ekwuolenye onye ọbụla gaa mara bido na steeti eledo onye na-anọchi anya ụlọ State House of Assembly. ụnụ mm-hmm. gaa gaa mite president general town union gị ọ whatever jụọ ase elee otu anyị ga-eji gbakọ jie nwoke si ya enyi lata ọ lata naanị otu ajụjụ ka unu ga-abịa how far mm-hmm. agwa na-aga igburu ọrụ mkpirisi ole mm-hmm. ọ wụrụ na anyị niile nwere ike ime ihe ahụ maka ihe nọ na-ewu ịkpọ otu onye jụọ ya ihe ọ ga-asị gị hei ọ naanị m mm-hmm. eti ihe a ya wụrụkwana eziokwu maka otu onye naanị pụta na steeti haus tinye ọnụ ma pigbuo Hmm. kama ọ bụrụ na igwe Igbo kwakọọ gwa ha niile ka ha ha na-aga steeti haus ụnụ niile ga-aga ị ga-eme emergency meeting ụnụ ga-akpọ gọvanọ jie ya ozi lekwa anyị chọrọ ọ bụrụ na ọ ya rituo hmm. ọ bụrụ bedile na ikwue eh, gọvanọ jụ nritu ikwuole ikwupụrụle Chineke and ihe nọ na yawụ ya edozi anya na ndị gị na ha na-eme ihe are working in an anti-democratic fashion mhm. ya wụrụ na ijiderele ha ọfọ ka m hapụ ya ị maara kemgbe o nwere otu ihe m chọpụtara kemgbe anyị bara na ndọrọ ndọrọ ọchịchị nke nso nso a oge mbọ o mere n'oge Buhari oge mere n'oge Obasanjo Yaradua na Jonathan prezidenti na-eje ihe a na-akpọ familiarization tour ga-aga steeti niile ma ndị tụnyere gị ma ndị na-atụnyere gị ga-enwe ike mara ihe ihe mkpa ha mhm. ma o nwee ihe ọzọ wụrụgodi steeti ndị ahụ na-akpụghị ụra gị vootu gị siri ha ugbu a m bụzi prezidenti ọkpụkpa onye isi ụnụ olee ihe wụ ihe wụ mkpa ụnụ olee ihe a ga-eme nwa oge kemgbe Buhari batara ọchịchị ọ gabeghị familiarization tour any part of Southeast nke a kpọtụkwara nwoke a na-akpọ Hope Uzodimma kemgbe ọ batara ọchịchị anụbeghị m na Hope agaala familiarization tour any part of Imo State nke bụ na ihe na-eme n'Imo steeti a na-ekwu insecurity insecurity mana o teela arị anyị mara okwu ihe gbasara insecurity ndị ebe dịka awara na asaa na egbe ma na ọha ji eri tupu ori ndị ka unknown gunmen a na-ekwu okwu ha o rubeghị mgbe ndị ọzọ nwụrụ ọnụ ha na-eru n'okwu ma ndị bishọp ma ndị traditional rulers ga-adụkakọ isi ọkwanụ nwoke a ọdụ dị anyị bịa ka anyị na gị daa ntị olee otu eme nwoke onye a ga-eme ka nwoke obiri o ji wee bụrụ agbọ were kee ego nwee mgbomgbo nwee mgbomgbo webedo nwa n'ebe agha mere dị njọ ịbụrụ onye na agha obodo ọbụla ana m adụ n'aka na ntị maazị oke maka na a na-ekwu ihe a a na-asị ah, gọvanọ gọvanọ gọvanọ maka na onye a ịnọ n'isi oche ịnọ na Douglas House ugbu a na-agabeghị familiarization tọ mana ụbọchị ọchịala afọ abụọ dịka gọvanọ Imo steeti olee mgbe ọ ga-edo ya anya na o kwesịrị ije njegharị ịga njegharị jee matagodi ndị awụ ndị asị ya bịa wụrụ onye na ndu ha steeti Imo steeti mara ihe wụ mkpa ha na mpaghara Imo niile dị iche iche ọ ga-adị mma ka o mee ma ka nchigha azụ ihe anyị kwu maka ihe gbasatara ịkọ nri anyị abanyeghị ọkọchị ọ fọrọ ọnwa ịtọ ụgụrụ abịa ọ bụrụ na ibidobe kọba ihe ị ga-eri kịta <laughs> ịgba ya oge na-aga tinye ihe ọnwụ n'ala hmm. ọnwa ịtọ ụgụrụ abịa nke awụrụ nke bụ awụlụ na ma hopu odizọbdị mma ma ndị ọzọ nọ n'ọchịchị ndị enwebeghị ike gafee ndị ha na-achị gị ịmara ihe dị ha n'obi na ịgwa ha ebumnobi ya ee a ga-asị gị na ndị chịrị na mbụ na ha emere ya mana ha chịrị mhm. onye si na ha emere ya udenwa jere familiarization talk ma ọ dị ọha kem jere familiarization talk ndị gọvanọ abụọ ndị ọzọ aga na wee rutekwazie ụzọ dị mma kemgbe ahụ ihe na-ekwu bụ na ọ ife ọjọọ bụ ahụ ọ bụla omenala mgbe ha rapụrụ ezigbo ife a ga-eme onye ọbụla azọba nke ga-abịa n'ala hmm. ka Rochas bịalụ ọnwa nke mbụ Rochas na ya o jere ụlọ akwụkwọ ole na one ndị praịmarị skuulu ndị mahadum o. ebe ọ nọ na-ekwe nkwa ọ ka o jee praịmarị skuulu ka o kwelụ nkwa na a ga-enwe free education abalị one ka free education Rochas last ọ ka o jee mahadum ka o mepelụ steeti si na a ga-enwe employment nye ndị niile na-achọ ọrụ ama m na 7,000 asị na aga ewe n'ọrụ mana ihe kwuru ekwu emere eme ka nkụ etu ahụ ihe mere eme kwuru ekwu lakwa etu ahụ ihe na-ekwu abụrọ na ihe dị mma dọrọ mma omume mana ihe na-ekwu bụ na ị na-eche ndị anyị ma ihe ha ga-eme ka ha nwegharịa onwe ha ka iche ka agwọ kwụsị ịmụ ihe toro ogologo ọ bụrụ na ị jụọ m ị anya n'ihe ha megoro eme hmm. a kọọlọ anyị ka ha na ebube agụ si wee gaa ka a ga-esi tinye ebube agụ kedu na steeti na steeti ndị Igbo ise amụ kedu ebe ndị House of Assembly tinyegoro biil ebube agụ weta ya n'iru gọvanọ na gọvanọ sainụ kemgbe ekwuru ya ka a na-ekwukwa ihe ndị a na-eme kedu ebe anyị nụrụ a na-akpa nkata ihe gbasatalụ nchekwaba obodo na House of Assembly kedu hmm. ka anyị nụgoro ka a gwara isi anyị na ndị House of Assembly na steeti dị etu a ekwugo nekwa ka a ga-esi wee nedo ihe a na-eme anya maọbụ nekwa ebe nsogbu a dị na ihe ha hmm. chọpụtara maọbụ hmm. na ego ha wepụtara ka e wee nyochaa anya bụ ihe ihe ha nọ na steeti na House of Assembly na-eme bụ onye ọbụla ruo obere akpa a na-eke ego covid ọ dị ekenye ego covid adịrọ ekenye ego gọvanọ na-eme ihe o kwesịrị ime ekenye ego ihe ọ na-agwa m bụ na ma ndị asị na ha na-anọchite anya ndị Igbo ma ndị aka ha eluro n'ọchịchị gọọmenti dịka ọha na eze o nwere ihe ọzọ ha na-ehicha na-alụ na-abụrụ ị na-asị kedu nke ga-aba akpa onye ọbụla na-achọ ife ga n'afọ onye ọbụla na-asị na egwu ada akpa ya n'afọ atụrụ <laughs> na nsogbu dị ya bụ na krismas luo egbu ewu a ga-egbu atụrụ ndị nwere atụrụ ga-eri ndị nwere ewu ya ewu hmm. ọ bụrụ na ewu na atụrụ ada akpakọsị kịta iji wee chee ihe a ga-eme ya oge mmemme elugo dịka a gị nwa si ekwu ụkọchukwu ụgbọelu Naijiria efeliere elu ị nọ <laughs> first class o ị nọ business class o ị economic class ya bụ ihe daa mkpụrụ obi ndị ezi omenọ nọ n'aka Chineke ọ maa dị mma ka mmadụ bụrụ onye isi ọ dị mma na anyị nyochara agwa anyị na omume anyị chọba ka ọ ga-esi dịla anyị mma dịlekwa agbata obi anyị mma tupu ya bụ chieji chiejigo isi si bido kịta chọba ewu ojii ya ka m ji ama ọkwa onye akọbere nri ma ọ chọba ihe ọ ga-eri tinye ya na mm. ọnwa ịtọ ọhịfọ ịmara ihe a na-ekwu ọ masịrị m na iweghachitekwa okwu ya n'ihe gbasara sekuriti ihe gbasara ihe oriri na na otu o si metụta ihe gbasara nchekwa obodo hmm. um, na Ashdiasis nke Owerri Archbishop Obinna ma tupu ya na onwe ya abata ọchịchị ka bishọp onye nọbụrụ n'isi bishọp na-egbu were bidoro gotere gotere Imo River Basin maka iji mee ihe gbasara nkọpụta nri hmm, hmm. kemgbe ahụ ha agbala mbọ ka emee ka ihe a nwee isi nakwa parishis ndị dị anya a na-enye ntụziaka ihe awụ nghọta e nwere amaara amaara na ihe gbasara ihe oriri dị mkpa ọ bụrụ naanị ka ndị mmadụ jiri jụọ afọ kwụkwa n'isiokwu kama ọkwa na ihe oriri dị ka mgbe ochie anyị ma ama ihe ndị iwu ndị okpukpụrụ o nwere oge anyị kọrọ akụkọ ebe a anyị na-ekwu okwu ihe gbasara ogbenye gịnị wụ ogbenye mhm. onye ogbe na-enye n'ihi na onye nwe onye isi ogbe okenye nọ n'ogbe ji ọfọ n'ogbe ọ na-abụ akọcha nri aghọta ọka ịghọta ọka gị gị were isi ọka ole ma ole gị wegara okenye ya fanye n'obi ya Gị gwutechaa ji gị gị were isi ji ole ma ole gị wegara onye ji ọfọ n'ogbe ya edowa na n'ọba ya pụọ n'ekwe eji mhm. a sị na e nwere kpaa ihe chiri dagharịa n'ime obodo a sị na anụ ọhịa na-akpagharị n'ime obodo n'ime ubi ma o nwere ihe na-eme ndị tụrụ mmadụ na enwere ka ama iwu si onye jekwala ọrụ ruo mgbe anyị o doro anya na ihe adịla mma na obodo adụrụla jụụ ọ nwere ọtụtụ ndị mmadụ na-aga enwe ihe ha ga-eri n'oge ahụ ọwụ ya na-esitezi n'obi okenye dị n'ogbe na-ewepụta ihe oriri mhm. na-enye ndị na-enweghị ihe ha ga-eri ruo mhm. mgbe ndị ọbịa ndị ọnụ n'aka ichekwa obodo ndị na-agba akpụ mgbere na-agagharị bịa edo anya si na ndị a na-abịa emekpa anya ahụ apụọla mhm. that's war strategy that's national security Mm. ihe gbasara food security abụghị naanị ka erijuo afọ mgbe ihe ka dị mma mgbe udo nọ food security is meant to also protect you in mm. times of crisis That's right. Ọ ya kpatara bishọp n'egwu jiri chepụta echiche a ọ ya kpatara eji enwe ihe ndị a kemgbe na o nwere. mana ịbịaruo na ndị wu ndị nọ n'isi nzukọ ebe dị iche iche gịnị ka a na-arụ na-arụ hostel a na-arụ nke a ihe ndị ahụ dịkwa mma ụfọdụ na-achọ ndị onye na ụra ha sid sid so sid so sid so sid kedu mgbe ma ndị na-esi nọ n'isi nzukọ ma ndị na-achị ọchịchị ndị wu ndị si na ha wu ndị ọdịnala na-ere ala bụ ndị eze olee mgbe anyị ga-ebido lebawa anya n'ihe wu ihe ka mkpa hmm. maka na ka ọ dị ugbu a agha ebidona agha ebidona mhm. onye na-ama na anyị nọ n'agha ka ọ dị ugbu a onye ahụ ekwesịrị ịkpọga ya psychiatric hospital isi we're at war already. Hmm. Uh, mana akpọwacha ihe anyị ihe a na-akpa akpa ka nkụ enwekwara mhm. ike lebatukwuo ya anya n'izu na-abịa abịa mana mhm. a na-ekwu kedu ndị kwesịrị ileba ihe anya ka ọ dị ugbu a o doo n'anya anya na town unions have become dysfunctional mhm. n'ihi na ma ọbụladị ndị nwa si ha gọvanọs amanye n'aka na town union mebie ya mebie ya jizi aka ha dịka e, okorocha ahụ mere na Nnekede ije nọkọta ha si na ha họpụtara onye ga-awụ prezident jeneral town union ụdị mgbe town union na steeti gọvanọ gọvanọ ji nwee mmekọ gọvanọ ga-ejizi họpụtarala ndị ime obodo na town union onye ga-wụrụ ha president general na executive council echere m na n'eziokwu eziokwu n'uche m na ndị ndị mmadụ na-egeziri ntị karịa taa bụ ndị nọ n'isi n'ihe gbasara okpukperechi na nsogbu echi ọ bụ ya nwere na ọtụtụ ndị mmadụ na-eji egere Archbishop Obinna ntị na-ege mgbe ọbụla o kwuru okwu dịka nke o kwuru na izuụka ole ma abụọ ma gara aga mgbe ọ kpọrọ Hope mma okwusi ya All a Peace Summit hmm. mana ọ bụrụ na mana ọ bụrụ na ndị ọzọ ma ndị bishọp ndị ọda katọlik bishops ma ndị ọda anglican bishops ma ndị ọzọ maka na ile anya ịbịa n'ala Igbo taa ihe gịnị ka ndị mmadụ ole ebe ndị mmadụ na-ejezi vigil na prayer ministry here and there So if n'eziokwu eziokwu those who have the command of the grassroots now are religious leaders and if ọ bụrụ na anyị enweghị ike wepụ anya anyị from sowing seed and do the needful mgbe unu dum ga-ada chọọchị ga-abụ ndị mbụ oge anyị agawala kpụrapụ kpụrapụ achọrọ m ka m tinye ihe oles ma nwere onye ọzọ chọrọ itinye o nwere ihe ọzọ chọrọ itinye ọnụ n'okwu a tupu m enyefee ya aka maazị oke ndị be anyị na ndị na-ege anyị nkata anyị na-akpa abụrụkwanụ ka anyị na-anụ onu anyị maka anyị nwa n'ofesi ọ dị anyị mma dịkwa anyị mkpa na ihe na-eme na n'ala Igbo ga-abụ omenala Igbo mana ebe anyị nọ bụ ndọnye ụkwụ na inye aka ka anyị ga na-enyere ndị bi n'ala ahụ ihe anyị na-ekwu bụrụ ka nkata anyị na-akpaghara ịbụ naanị ịna ego anyị maka na anyị amara ihe niile anyị na-ekwu dịka anyị si kwu ya anyị chọrọ ịma ihe gịnwa na onwe gị chere mana ekwela ka nkata a bụrụ naanị ịnụ nke anyị na-akpa gị na onye agbata obi gị gị na ụmụnne gị gị na ndị gị na-abịa bi kpaa anya bụ ụka ma tụpụtakwana atụmatụ etu unu ga-esi wee mee ihe dị mma n'ebe unu bi nke ka nke chekwawa onwe gị maka na agha agha mmiri a elu onye ọbụ gaa ebe a ga-akwụ ya nya nkwụcha agwụrụ ụjọ onye ọbụla zọba onwe ya nke ahụ bụrụ mbụ nke Igbo abụrụ n'eziokwu na ọfụrụ ọnwa ịtọ ka ụgụrụ bịa mana o nwere etu esi akọ nri na mba dị iche iche ọkacha na mba ndị ọrụ oyibo a na-eji akpa wunye aja wee mee ji so ji a na-akụ ọka n'ime ụlọ dọkwasa bọket na-agba mmiri ihe m na-ekwu na olileanya na nchekwube a nachara n'ihe a ga-eme nke ahụ bụrụ ofu atụmatụ ma ka ọ dị ka anyị si ikpe maka na izu na-abịanụ anyị ga-agbakọkwa ịga n'iru inebanye anya ka ndị Igbo na agbata obi ya si ebi ka ọ ga-esi dịrị ndị Igbo mma ọkachasị na mba ahụ a na-akpọ Naijiria na ala Igbo mụ onwe m bụ maazị Oke Ụkachukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ maazị Ejikeme Ọbasi maazị Kanayo Odeluga mma mmadụ na ụkọchukwu Austin Ọkigbo Igbo udo dịrị ụnụ ya gazie hmm, a na-asị ụnụ ka Chineke nọnyere ụnụ chekwaba ụnụ ka Chukwu